Jerusalem. Bobrisky ekwuola na ọ karịrị ịnọ na reality show na ọ bụ ihe nzuzu ahapụbe Hush Puppy onye ọkaikpe ekwuola enweghị ihe nọ n'ụwa ndị ọma anyị ji eme ọnụ unu asaala n'ụbọchị nke taa ka izuụka nke a mara na anyị mma o ngwanụ geenụ ntị n'akụkọ nke ndị anyị na-ewetara unu n'ụbọchị nke taa onye ama ama na-eme ka nwanyị Bobrisky ekwuola na reality show Big Brother Naija bụ ihe nzuzu Bobrisky mere ka anyị mata nke a site na Instagram ya ebe o kwuru na ọ karịgo ịga BB Naija na-ekwu na o nwere ihe niile ha na-enye ndị mmeri ha o kwuru na o nwere ụlọ nwee nnukwu ego nwee ọtụtụ ụgbọala ma na-erikwe nri niile ọ chọrọ Bobrisky gakwara n'iru sịkwa na ọ bụ onye ama ama na-ajụzi sị kedu ihe ọzọ o ji Big Brother Naija na-eme na ọ bụ ihe nzuzu hehehe nke atọ ọkwa m ọchị nke a nke ekwuole n'eziokwu ihe a ndị mmadụ na-ekwu si nri onye ọzọ nwere ike ịbụ ihe ga-egbu mmadụ otu abụ briski ji wee sị na ọ gaghị agali bibi Naija n'ihi na ọ karịgo ya enwekwara ndị ọzọ chọrọ ịga ya ya mere ka anyị tụsata n'aka anyị abụọ na-elepụ anya maka ndị ọzọ chọrọ ịga ngwanụ ka anyị gaanụ n'iru onye ọkaikpe onye wayo ama ama Hushpuppi emeela ka anyị mata na ahapụbeghị Hushpuppi o kwuru na eburula hoshpọpi gawa n'ụlọ mgbọrọ ọzọ na-arịọkwa ka ndị mmadụ kwụsị na-ebugharị ihe na-abụghị eziokwu onye ọka ọkaikpe gakwara n'iru na-ekwu na ya ka na-anọchitekwa anya hoshpọpi ihe ndị a na-abịa ka ndị mmadụ burula akụkọ asị na-ekwu na ahapụla Hushpuppi ya mere onye ọkaikpe Hushpuppi ji pụta wee na-arịọ ka ndị mmadụ kwụsị na-ebugharị ihe na-abụghị eziokwu na-ekwe na ahapụbe Hushpuppi na kama na ebugharịrị Hushpuppi bupụ ya na ụlọ mgbọrọ busakwa ya na ụlọ mgbọrọ ọzọ na-arịakwa ka ndị mmadụ tinye Hushpuppi n'ekpere ụna anụna n'ihe ahụ a na-ekwu sị anya na-aga wam wam wam ụkwụ na-aga zara zara na ele ya ka onye ọbụla mara ụdị ndụ ọ na-ebi maka na echi dị ime nweghị onye ma ihe echi ihe echi ga-ebutere anyị ndị Igbo na-atụ ilulu si ụbọchị niile bụ maka nke onye oshi mana otu ụbọchị bụ maka nke onye nwe ụlọ akụkọ nke ikpeazụ anyị nwere n'ụbọchị nke taa onye ama ama na-agụ egwu si Simi etinyela foto ọmalịcha nke mere ka ndị hụrụ ya n'anya nwee nnukwu obi aṅụrị simi tinyere foto ebe o kuliri nwa ya nwaanyị elu bịa dee na foto ahụ na enweghị ihe nọ n'ụwa ọ ga-ahapụ imere nwa ya nwaanyị chee ọ na-ahụna n'ihe ahụ ndị Igbo na-ekwu sị n'ezie nwata bụ obiọma ndị mụrụ ya ha osi ihe nke ama m na nwa nke asịrị mụrụ na ọ tọọrọ ya tọba ya n'ime isi ya mere anyị na-arịakwa ka Chineke onye nke kere onye nye ka nwa ahụ pụta n'ụwa chekwaa ma kwado igbo bụ ibu ebe a kọọ ha anyị n'ọnụ n'akụkọ nke ụbọchị nke taa amakwam na unu ga-achọ ka izu ụka nke a mara unu nnukwu mma ya mere sonye na anyị n'igwe ndị ọzọ anyị ji agbasa ozi anyị nọ na Facebook na Camera Boy TV Official nọ na Instagram na tv igbo nọ na Twitter na Camera Boy TV ndị ọma ije eme ọnụ unu ahapụkwala isonye maazị ọmalịcha wetaalụ n'ozi nke ụbọchị nke taa akwụ chim na Instagram na Real Lamb Chris